adagokwa na mgbede a oge elugo oge anyị ji akpa oge anyị ji akpa nkata oge anyị ji agba izu maka ndụ anyị na ndụ ndị agbata obi anyị aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ikoro tata bụ maazị Kanayo Odeluga maazị Ejikeme Ọbasi na ụkọchukwu ostin Ọkigbo ndị be anyị na mgbede a nọ n'ụtụtụ tinyere oge iji ege anyị ntị anyị ga-aga n'iru ịkpa ụbụbọ ịkpa nkata banyere ndụ ndị Igbo ọkachasị na mba ha na-akpọ Naijiria ndị Igbo nọ na nsogbu ma ihe gosiri nke a karịa bụ ihe na-eme n'izuụka abụọ ma karịa na-aga n'iru n'izuụka ụka abụọ gara aga aga ka anyị bidoro n'ụba akụkọ ihe na-eme na ọlụ Imo steeti ebidoro na amaghị ka esi wee nụba ọgụ amarọ ka esi gbuo ya kọba etu esi wee gbuo ọtụtụ mmadụ ma nke ndị ji egbe achịnama butere ma etu ndị uwe ojii na ndị agha si bi nyere ha aka na ndị kpọkwara n'onwe ha ndị ESN etu ha si pụta akọcha kwuo ka gọvanọ steeti si wee tinye iwu imechibido ndị mmadụ ịpụta n'oge mgbede wee ruo n'ọnụ ụtụtụ ka e wee mezie nya bụ ihe ma etu esi gba ihe ndị polisi ọkụ ekwucha nke ahụ anyị na-eche ka a kọrọ anyị ihe bụ isiokwu ya ka a na-agwa anyị na nke ka nke ahụ pụtakwara na ndị agha Naijiria nọ n'ime ọrụ n'izu gara aga o luzie n'izu ụka e wee na-agwa anyị na ọ bụghị naanị na ndị agha nọ na-ebuzi ngwa agha bata na-agbagbusi ndị mmadụ buru egbe buru ụgbọala ha buru ụgbọelu nke ndị agha Naịjirịa wee na-anụ ọgụ n'ime ọrụ Imo steeti mana akụkọ n'elu anyị ntị na-ekwu na gọvanọ na-achị ya bụ steeti bụ Hope mma na-asị na ihe na-eme n'ọrụ na aka ya dị na ya na ọ bụ nyanwa bụ onye kpọrọ ndị agha ịbata n'ọrụ ịbịa mebi na ndị ọfụrụ ka ndị amaka ma ihe anyị na-ajụzi bụrụ ọ mmadụ niile nọ n'ọrụ bụ ndị amaka nke esi n'elu agba egbe na-atụ bọmbụ n'ime obodo dị n'ime Naijiria n'ime steeti ọ na ebe ahụ abụghị Naijiria ka ọ bụ na ndị na-anụ ọgụ ndị mba ọzọ nọ n'ime ọrụ wee na-anụsa gọọmenti Naijiria ọgụ ọ bụkwa nọ na mba ọzọ na ịjụọ m ọ ihe ndị uwe ojii ga-egbusa mana ka tupu anyị gaa n'iru itinye ọnụ n'okwu aha ka ntinye ya n'aka ụkọchukwu ka ọ hazie etu anyị ga-esi wee duru ya wee gawa ụkọchukwu ndewo maazị oke ndị na-ege anyị ntị ọkwa ihe a anyị nọ na-eti na-akpọ anyị na-ekwu okwu ihe gbasara nchekwa obodo ọ dịka a ga-asị na ọ nwe ihe tere aka mana anyị ahụ na ugbu a ihe ahụ anyị nọ na eji kemgbe na-akpọ um, ọ anyị nso mmiri na ihe erila anyị nwa bụ ndị Igbo n'ọnụ ama nna anyị mana isiokwu abụrụzie eme ya aṅa n'ọnwa ole ma ole gara aga anyị nụrụ ihe gbasara akụkọ na ihe onyonyo ndị mmadụ na-egosi na soshal midia a na-ekwu okwu Eastern sekuriti Network anyị kpara nkata banyere ya n'ebe na-ajụ ajụjụ si ihe a na-akpọ Eastern Security Network onye bụ isi ya onye bidoro ya onye nwe ya onye na-ahazi ya anyị were sị ya abụkwala na ihe a ga-abụ e, e, isi ga-ekote ebu ga-agbagbu ndị Igbo ọ dịkwanụ ka ihe aha anyị e kwuru abụrụla ihe bịara megbu ugbu a mana ọwụwụ ya bụ isiokwu anyị ihe anyị chọrọ ka anyị lebagodi anya bụ gịnị kpatara na kemgbe ekwuru okwu n'ihi na ihe anyị ghọtara butere esemokwu a na agha na-alụ ugbu a n'ala Igbo n'etiti ala Igbo maka na ebe anyị na-ekwu okwu ya ihe a n'ọlụ dị na mpaghara ala Igbo a na-akpọ Hatland Eastern Hatland Central Igbo Land ọ bụrụ na o doghị gị anya ndị na-ege anyị ntị ka o doo gị anya na ebe a na-ekwu okwu ya bụ ya na-akpọ Central Igbo Land Hatland. ya bụ na ọ bụrụ na mmadụ buru agha bubata n'obi gị ọ bụrụ na o burula agha bubata n'ọnụ ụzọ gị ma ọ bụ n'ọnụ ama gị o bubatara ya n'obi gị ọ ka o doo anyị anya a gwara anyị na ndị Fulani na-achị ehi na-eji egbe achị ehi buru nsogbu ha bubata n'ọlụ ndị ọlụ chọọ ka ha si ha biko nyenụ anyị ohere ọ wụrụ iburu egbe ha chọọ mmekasa a nụzi na ndị esm bịara nye aka ka akwapụ ha ọ bụrụzie ndị uwe ojii na ndị agha ya bụ ihe ọ pụtara na bụrụkwanụ n'uche ihe anyị na-ahụzi ugbu a dịka maazị oke ụkọchukwu kwuru bụ na agha agha dị n'ụlọ n'ihi na ihe na-eme gosiri anyị na naanị mgbe ndị agha na-akpa ụdị mkpamkpa bụ mgbe ha na-ebuso ndị bụ ndị iro obodo agha ọwụhụ ndị bụ ndị ndị obodo gị ka ị ga-akpọpụta ndị agha ọ ndị uwe ojii ihe awa ọrụ dịra ndị uwe ojii mana ka a na-ekwu ugbu a wụ ajụjụ mbụ anyị na-ajụgode bụ kedu ihe bụ isiokwu nke mbụ kpatara esemokwu a na agha anyị na ha alụ ugbu a Kọọ ọzọ bụrụ kedu ihe kpatara onye na-achị aka na-achị steeti Imo akwụchakwari ma suprim Supreme kpọpụtara ya ma ọ bụghị eh, asịgodi na ọwụ ọtụtụ ntuliaka ọchịchị onye kwuo uche ya ka e jiri họpụta ya gịnị mere na ọ kọwabere ndị Igbo n'ọha ndị Imo steeti ihe wu isiokwu isi nwa bụ njọ nakwana ihe ya na onwe ya na-eme iji hụ na ewetara udo karịa iji na-edubata ndị agha ka alụwa agha maka ihe anyị na-ahụ ugbu a is looking more and more like a civil war. nke ọzọ abụrụ gịnị kpatara ndị agha Naịjirịa ga-eji akpa mkpamkpa n'ala Igbo n'etiti ala Igbo mana ha enweghị ike mee mkpamkpa ma na Sambisa Forest ebe anyị na-ahụ mmebi na mpụ niile na-aga n'ihu Maazị Odeluga ị nwere ike tinyere anyị ọnụ n'okwu ahụ daalụ ọ bụ ife ọ gbagwojuru anya mana ị anya nke a bụ izizi o mere maka elote m mgbe gọvanọ Peter Obi nọ na Anambra etu a ka esi kpọbata ndị amị elotere mgbe afọ na onye na-achị bụ Obasanjo o wee sị onye afọ si gbaa anyị fụrụ ya n'oge nke Arsenal Python dance na ụmụahịa wee na-afụfe ya kịta ife Ogosi bụ na Igbo nọ na nnukwu nsogbu ụdị nsogbu anyị nọ na ya bụ na ụdị na ya nwere ndị ndu maka mgbe onye ndu ji wee bụ na nyabọ nkịta na-atazi ọkpụkpụ anyanyere ya n'onu ịfụ na nsogbu dị na ife emebigo o onye n'ime fa n'ime ndị niile na-edu ndị Igbo welitela ọnụ na-asị nwoke ah, ah, anụzikwa ọka egwu tupu anwụ mgbe ọ daa kedu ife na-emenụ wenata olu ka eke ife anyị ga-eme ya bụ mụnwa aghọtara ọzọ ife na-emenụ mana ofu ife Igbo ga-aghọta bụ na ọchịchị esigo n'aka ndị Igbo pụọ anyị nọzi n'aka ndị eh, agba ekpeluchi ma ndị Igbo n'ime so ha nọlụ ọ bụrụ anyị ka fa na-ejezila ozi maka na ndị fa na-ejela ozi abụrụ ndị chọlụ ka Igbo dị ndụ maka ọ bụrụ etu a ka esi eme maka ama ebe ọgụ dị na Naijiria ama ndị bụ ndị na-egbu obodo Naijiria ama ndị bụ egbe akpaali na-efifie mana uchichi a na-afa nke anọ n'isi anọ n'elu efu kịta bụ ụlọ akwụkwọ Fabia okolo ụmụaka nke ịbụa nke ịnọ ka emefu ya mana adafụ ụdị ife afụ n'ala Igbo oluro na ụdị afụ n'ala Igbo mana ọ n'ala Igbo ka a na-anụ ọgụ maka na ebe a nụbụrụ ọgụ afụ ya bụ na ife doro anya n'elu kịta bụ na ọgụ afụ nke ndị Eastern Region nụrụ bụ mba Biafra na ndị Naijiria oberona na anya ụfọdụ maka na anụ ọgụ afọ and ndị na-eduzife abịa ọgụ a bụ ndị Igbo onye ọbụla ghọta ya ya bụ na ihe na-arụtụ aka dịka ihe oge a na-eme ntuliaka ọchịchị n'afọ 2015 ọtụtụ ndị hụrụ Maazị Buhari mara ebumnuche ya ghọtara ya anyị ndị hụrụ ya ghọtara ya n'oge ahụ nọ na-eti na-ebe na-akpọ na nwoke a enweghị ebumnuche ọdịmma Naijiria n'obi ya asị anyị ọ maka na ndị nke ụnụ apụọla n'ọchịchị ọ na ọ bụ onye Igbo na onye Alakụba m na-ajụ ajụjụ sị Yaradua ọ bụghị onye ugwu ọ bụghị onye alakụba gịnị kpatara Yaradua jiri nwee mmeri na steeti ndị nọ n'ọwụwa anyanwụ Naijiria ee ọ maka nke ọ maka nke a mana ihe a bidola gosiwa ugbu a mana o nwere otu ihe ukwu ugbu a gbara ọkpụrụkpụ m chọrọ ka anyị tụnyekwuo ọnụ eleghị anya maazị Ejike ga-atụnye ya ọnụ Ọ sị esi na ọchịchị esigo n'aka ndị Igbo pụọ ndị na-ege anyị ntị ka ụnụ ghọta ya nke ọma ihe maazị Odeluga na-ekwu abụghị na ọchịchị Naijiria esigo n'aka ndị Igbo bụ kama na ọchịchị na ihe gbasara ịhazi obodo na nchekwa obodo n'ala Igbo esigo n'aka ndị Igbo pụọ na ndị anyị nọzi nnọzi n'isi oche nọzi n'isi ụgbọ n'ihe gbasara ọchịchị nhazi obodo na nchekwa obodo na steeti ndị dị n'ala Igbo ha nwere ike ha na-aza aha Igbo mana n'isi ha n'obi ha na ụmụ ọkpụkpụ ha ọ bụ Igbo ka ha na-ejere ozi kpatara enwebeghị onye kọwara anyị nke ọma ihe bụ ihe na-eme n'ọlụ ọ ya mere maazị Hope mma ji fụrụ ntutu ya taa si na ihe dịpa ga na-eme ya na-ele ya anya ọ bụ jiri aka ya kpọbata ndị agha sị ha bịa mewa mpụ a ọgbụsima ndị mmadụ BBC Igbo nọ na-ajụ ajụjụ ma ọ bụla igwe ọvọlụ achọrọnụ na onwe ihe ya hụrụ na-eme na n'ebe niile dị mma udo dị ọtụtụ ndị ajụrụ ajụjụ si gịnị na-emezi onwe ihe ahụrụ na-eme na ebe niile dị mma udo dị onwe onye a na agba mana emechazie ITL telivishọn egosi anyị ka ewe eziokwu Maazị Ejike ah, eh, ka m bido n'ajụjụ ihe maazị eh, Odelega ilekwe n'anya o teele anyị bidoro iwe bewe kụwa n'ama politiks dị mkpa ọ eziokwu na eh, otu esi egwu ya na Naịjirịa na-arụ afọ kama agaghị eji maka gbapụrụ n'ihi na oge dị ụta ka iji agwata ihe o ji dị mkpa na-aga agbado ụkwụ n'ala jụ ma achọ ikonye unu onye na-ekwesịghị ekwesị n'isi ị na-eche e, elee ihe ị na-eche popu ụzọ dị mma ga-eme ebe ọ bụ na onye ihu na onye azụ ma o merighị elekshọn ọ nna ya ukwu kpọrọ ya tụọrọ ya ọhịa tịa nna baa gaa riwe ọ ihe rụzie nna ya ukwu jụọ ya o ele ihe mege nga ahụ ele ihe iche ọ ga-aza gị mmadụ niile nọ n'ọchịchị na e, ọwụwa anyanwụ anyị oge e na-enwe ndị ọchịchị obi shiri ike ga-emeghe ọnụ kwuo kwuchitere igbo echemoga ga ka n'ihi na onye ọbụla gbalịrị otu ọbụla isi welite isi ahụ na-emebilara gị Ịbịa ịta ụta n'ihe ahụ ndị ị ga-ata ụta ahụ mụ na gị mụ na gị n'ihi na anyị kwere anyị kwere mgbe e were dị mma tinye emakwa m na e ndị mere mkpọtụ e nkwere ndị gara ngagharị iwe otu izuụka izuụka abụọ onye ọbụla lakpuo ndị niile a họpụtara n'ọchịchị e, ga-anọchite anya dịka representatives ha niile amarachi PDP gbafee APC anyị niile agba nkịtị oge ole mgbe a ga-asịzi ndị nke anyị bịakwa na anyị ele onye ga-eche gị ekwuchitere gị ha bụ ndị nke gị ya bụ na ihe maazị Odeluga kwuru bụ nnukwu eziokwu ọ nnukwu eziokwu um, ilekwa anya ọtụtụ ndị um, agụbasị eh, ọwụ naanị ndị Igbo ka ihe a na-eme kama anyị nwa anaghị eche eh, anyị na-ele ka ọ dịrị Naijiria mma ma anyị na-esi n'ụlọ mara mma pụrụ echi, anyị na-ebido n'ụlọ e nwere otu ihe eh, maazị Austin kwuru m chọkwara ka akọwa ya ọfụma ndị ma ndị a mụrụ mgbe a na-alụ agha Biafra mana ndị Awụsa abatahụ ọlụ agha ebie ọ mgbe ndị Biafra chịliziri aka si ike agwụla anyị na ndị Awụsa batara ọlụ mgbe a na-alụ agha ụkwụ akpa ha n'ọlụ ee nnukwu garizin enwere n'isu isu garizin ụkwụ ha erughị ebe ahụ mhm. ọ ya a na-akpọ Hatland. mgbe a lụrụ agha Biafra ọ n'ọlụ anụ mpaghara ọlụ niile ka igbo zu ndị gbara ọsọ anyị niile n'ebe ahụ ede ọwashi ma lezienụ ugbu a edurule ha dubata mere na ihe masịrị ụnụ hmm? ajụjụ ị ga na-ajụ onye ọhụrụ na aga gbuo ndị ọrụ niile nga ahụ gburu ndị nkwere hmm? gburu aṅara gafee ọkaigwe gafee e, e, mba anọ mba ise gafee owere gbuo mmadụ niile ele onye ga-achị gịzizie niile na-achị onye ihe na-ewutekwe m agwụrụ ihe igburu n'ihi na enweghị ahazi okeneme okeneme anaghị atụghachi mgbe a kpọrọ gị ihe dịka eze achala ọnụ ọwụhụ osohụ na ndị eze ọlọrọ ọhụrụ a nke wu ezigbo eze na ọlụ elee otu ihe a ga-esi mee eme gị ntabi gị isi enweghị ihe na-eme o ruole mgbe anyị nwawu ndị Igbo ga-ebido akwasị ọwa onye tụghachi anara ya baịsịkụl ya o ruole mgbe anyị ga-ebido uwe eziokwu amarala m na e, ihe na-eso enye nsogbu n'ihe a niile bụ na ma ndị nọ n'aka ekwere na ma ndị nọ n'aka nri onye ọbụla na-atụghachi ejile m foto helikọpta ole na ole agbatu enweghị ọnwụghị eziokwu ihe a niile anaghị enye aka ọ naghị enye aka ọ na-adị mma ihe mee ka a kọwara ndị mmadụ ka ndị dị ka anyị nwa na-anọghị n'ụlọ ka anyị ghọta ihe na-eme amara ebe mmiri shiba opi ụgbọ mmadụ otu e ga-eji gbakọ aka ji tụọ enyi ya ọgbakọ ha n'ọnụ hmm. eh, ọ bụrụ na <laughs> maka ndị ihe a na-ekwu Eastern Heartland maka onye ndị ọ na-edoghị anya o nwere otu ihe m chọrọ ka ndị mmadụ ghọta maka ihe a na-akpọ um, ọhụrụ n'asụsụ bekee e, a na-asụ ihe dịka symbolism mm-hmm. Mm-hmm. onye na-amaghị mara na sọsọ ebe e nwere Institute of Metallurgical Science the School of Metallurgical Science hmm. n'Ọlụ gịnị mere ejiri tinye the School of Metallurgical Science n'Ọlụ maka na ihe gbasara ịkpụ ụzụ mm-hmm. dịka ihe eji mara ndị Igbo ebe ohi nwere isi bụ n'Ọlụ na Ọkigwe Axis ọkwa n'ebe a ka ndị Igbo isiri nweta ya na kpọrọ materials ejiri rụọ ọrụ mepụta ngwa agha ndị Igbo e jiri chere onwe ha bụkwana ihe mere ejiri nwee ọgbachi ahụ ejiri chekwaa ọrụ mere na ndị agha Naijiria abataghị n'ọlụ. ihe awụ ntọala nọ kemgbe mgbe gboo mgbe ochie ya ka onye na-amaghị ihe na-emenụ ka o doo anyị anya na ihe a bụ a symbolic act of aggression mm-hmm. to dislodge ile ihe ọbụla ejiri mara ndị Igbo na ikikere ndị Igbo maka na a ga-asị na dimkpa nwere ikenga ya ebe a ka ikenga Igbo nọ ma mm-hmm. bịa n'ihe gbasara ịkpụ ụzụ mm-hmm. na ngwa agha ya na onye ihe a na-edoghị anya ya bido dowo n'anya mana ndị ọzọ na-anụbeghị mkpọtụ ha dịka maazị Ejike Ọbasisi ndị kwuo ndị House of Assembly nakwanụ ndị bụ ndị na-anọchite anya ndị Igbo Imo steeti na steeti ndị ọzọ bụ steeti ndị Igbo na National Assembly onwebeghị nke a nụrụ mkpọtụ ha ma ọ bụladị nwa afọ amaala anyị ahọpụtara wụrụ onye isi ọha na eze ọhụrụ anyị nụbeghị mkpọtụ ha a na-ajụzi oke ọ na-anọ n'ụlọ ewu na-amụ n'ọgụ kerizi ihe ọbụzi na igbe kama isi ala kọwụ na mma agụba adịghị nkọ ọ dịbanye ije where are we headed maazị oke amịna amaka ka a ga-esi kwa onye ukwu a. ọ bụ na nkwuo kịta si na-ebucha n'ihe niile a ga-ekwu dịka nsogbu nza nwara ekwu okwu ma na-eziokwu ekwucha n'ife niile a ga-ekwu ife anyị kwesịrị ị na-arịgo onwe anyị ndị Igbo ndị ọzọ na-ele anya ma isi ọlụ ma ọ na isiro wụ icheta o rufuo ka eji mbazue n'ibia ọkụkọ ụbọchị nke ga-adị anyị na-akpọ ụzọ dị mma n'ọnya ma bụ gọvanọ ọlụ ma akpọbatalụ ndị ndị agha e eziokwu ife mere mana ajụjụ ụkọchukwu jụrụ ikpeazụ dị mkpa ebee ka ndị ọzọ nọ ajụghị ya mbụ onye a kpara aka n'ọnụ eze obi mba, na o nwere ihe na-eme ajụ onye ọzọ sị na o nwere ihe na-eme ndị House of Assembly chọọ ịmụ ife ha na-eme Kọmishọna for Lands and Survey n'Imo steeti ihe e gosiri ọ na-eme tata bụ iji igodo gbachie geti ebe ndị mmadụ bi amamafa esteti ọhasị nọọ okoro Hausa lụrụ na alụrụ ya n'illegal land na justice jikwasị o juru wee sị ka e ya nọ na-alụ ọrụ ya ebe ọzọ a na-egosikwa bụ na nọziri skuulu ndị jere ụmụazị jere akwụkwọ agbachibido ha ụzọ na ndị nwe ndị ọtakara na proprietor nwe skuulu akwụbe revenu ya agbachibido nke bụ na nne na nna ama akpọpụta nwa ụmụ ha ya ife nna akọwa bụ na ọkụ na-agba ụlọ a na achọ oke ọ bụrụ na ebe ọzọ ka ihe a na-eme a ga-enwe emergency conveyance of ndị House of Assembly ọ bụrụ na ha enwere any reason ịnọ n'ọfịs iji wee kpa kedu ihe na-eme ha ka ka a ga-esi ụbọchị izizi o melụ ka a ga-ebido investigeshon ịchọpụta kedu ihe mere n'ọrụ ka afọ isi ya ka e wee nwee ike isi ọzọ emena ka e wee gbochie ya ka njekwazie azụ na gọvanọ na steeti anyị nụrụ na ndị ndị ji egbe achịnama na-agagharị ka Imo steeti ra na-egbu ndị mmadụ ọ na ndị amị ka ha jee tụọ ha bọmbụ ebe ha ka ndị polisi ka ọ kpọọ anyị anụgo na nsogbu anyị e nwere n'ọrụ ihe so bido ya bụ ndị ji egbe achịnama minista Naijiria na-afụ maka ihe gbasatalụ ndị na apụ apụ na ndị na-abata abata nọ na-asụ si na ya bụ onye Fulani na-ekwu okwu na TV eche ihe mikrofon na ife ọwụ na na-aga akpọzi ndị West Africa nọ ECOWAS ka ọ dịkwazi ife a ga-akpa na ekowas iji wee ma etu esi achị nama akpagharị ka e wee marụ na a ga-akwụsị ha na bọda ka ekowas ọ ga-akwụ ụgwọ itinye ha ebe ha ga-anọ na abata Naijiria ya a na-akụ ife ụfọdụ ọ dịka akụkọ iro ọ na-atọ amụ maka na ọ ka akụkọ ụmụazị ga-akọ ife nji alụtụ aka etu a bụ na ị na-anya na sentral gọọmenti ị na ife ha na-eme edoro ha anya nọ na ebumnobi ha dị iche mhm. e- ha ihe efila asaa wee na-eme mana ihe na-ewute m na nchigha azụ na mbido anyị bido bụ na ka a na-ekwu ESN maọbụ IPOB ka ọ bụ Unity Force ka ọ bụ afọ ọbụla ha kpọrọ onwe ha anyị dọrọ aka na ntị n'ikoro na-asị na akpa akpa alarụ n'ute maka na ndị gị na ha na-eme ihe ma ụnụ mara ụnụ ọfụma ha akwadogo etu na unu mee nke a nekwa ka a ga-esi mee ya na unu mee nke ọzọ nekwa ka a ga-esi mee ya na-enwekwana ike ịkpasu unu ka unu mee ihe dị etu a nekwa ka a ga-esi mee ya maka na anyị nwakpalụ nkụ arụrụ ahụ onye unu ma na-eche gị eche ịmalụ ije na lụọ ya aka onye ịma na-eche gị ọgụ bụrụ ngwa agha ije lụọ ya aka ESN etinyela n'aka ofu aka ha lụta na mmanụ ndị na-anwụ kịta ha bụ ESN gọvanọ mma kpọrọ ndị agha si n'elu agba egbe na-atụ bọmbụ egbe aha na bọmbụ aha kedu ndị nọ na n'ebe ahụ ọ ESN ka ndị amaka ekwu aha ife a na-emebi n'ọlụ federal ọ ga-alụ ya tiwepụzie ife a ga-alụ alụ ndụ ana ndụ ndị mmadụ n'iyi onwere ego one federal ga-eweta ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ binye mana ijekwazi ọ oke ahụ nọ n'ụlọ agwananụ nke nọ n'ọfịa ebe azụ dị na ngịga anyị na-ekwu ịma ọ ga-afịa arụ ama m na ụkọchukwu ịkọwa gị anụ maazị ọbasi ịkọwa gị ọ ga-afịa arụ ụfọdụ ndị na-ege ntị ịghọta the significance of isi na ndị anọ n'ime ime Igbo ebe ụkwụ ha abatabụrụ na-ewepụkwa ndị ji egbe echere na ma ụzọ ahụ mana ije kpọta ndị iro gị si ha bịa n'etiti n'ime be gị meghelu ha ha bịa nụsa ya ọgụ o nwekwu ka nyawa ife maka na amarọ m ka a ga-esi wee gbuo nwa ọgụ a amarọ m ka a ga-esi wee nwenwe ike ịsị na ife a kwụsịna gọvanọ steeti na-ekwu okwu a na-asị na onye wakpọrọ ndị amị ha bịara o so na ndị gọvanọ ga-agwa gị na ha enwere ikike ịgwa polisi ebe ha ga-eje maka achịrị na ma gaa merụọ mmadụ arụ ha sị gị na ọ dọrọ ha n'aka na ndị polisi na-akpọ ha ha sịkwa Abuja ọ na bụzi ndị agha Naijiria nọ under control ọ bụrụ na ha enwere ike ijide m polisi ka o mee ife o kwesịrị ime mhm. ọ ndị agha bụ ndị iji ịkụ igwe n'ime enwe mmiri dị mfe mana ịnata enye iko ya afịa ahụ maka eburu ngwa agha abata kedu mgbe a ga-eji buru ya na anọlụzie anọdụ ala si ka e wee mesịpụzie ewee kampụzie wee bakwuzie ime obodo ihe o ji ewute mbụ na ndị Anambra ga ha atụ vootu atụ pụọ emekwa ka o si eme maka ọ na-agba ịgba tụọ n'ogbe ọ bụ omenala na anyị n'ogbe ka anyị na-apịla akụ mm-hmm. ọ bụrụ na ndị Anambra sọsọ ga-atụ vootu emechakwa ọgụ a ga-anụ maka ya wụ vootu atụ ka ọzi ọgba aghara ga-adụ tupu atụọ vootu ka ọ ka atụcha vootu o nwere onye e ji aka maka na anyị na-akpọsọ ndị House of Assembly maọbụ ndị gọvanọ maọbụ ndị na-achị obodo nke maka ndị a na-achị achị kedu ife ha merụ kedu ife ha na-eme kedu ka ha si akwado mm. ọ ka anyị ga-esi wee mee ka ọgụ a ma ọ bụ mmiri na ejide ọgụma nkịta o nwere onye ọzọ ọ dịrị ime ka be anyị dị mma na-abụrụ anyị nwa anyị nwa ga-ebu ụzọ onye ọbụla nọ n'ime bie ọ malụ nke ọ na-eme na nke ọ na-eme gbuo onwe gị eziokwu dịka maazị Ọbasi kwuru kwuo ka ịra a wee bido ebe ahụ maka ebe anyị na-eje oteghe aka nzọpụta ya adọrọ tata na ọ dịrị eji ka na-ekwu maazị Okachukwu ihe na-abata m n'isi bụ kedu mgbe gọvanọ na-achị steeti bidoro wụọ onye ọ dị n'aka inye ndị agha obodo iwu dinye ha ka ha ga lụọ agha hmm. maka na gọvanọ na-achị steeti abụghị ya bụ the commander in chief of the armed forces. Hmm. <laughs> so elezi mgbe gọvanọ ji nwee ike ịbụ onye ga-akpọ ndị agha dinye ha ọrụ si ha gaa gbagbusiwe ndị mmadụ nke a bụrụ otu ihe mana nwere ihe ọzọ m chọrọ ịrụtụ aka chọrọ iwebata na nkata anyị na-akpa n'izu ole ma ole gara aga a nụrụ na onye isi obodo Maazị Buhari wepụrụ ndị chief sekuriti ndị na-ahụ ihe gbasara ma Buratai na ndị otu ya anyị hụrụ ka ndị agha Naijiria si na-aṅụli elu n'ebe dị iche iche na kampụ ha na-ekele na-enwe ah, aṅụrị n'ihi na ewepụrụ bụrụ taya mm-hmm. ya dị ndị mmadụ ka ga-asị na n'ikpeazụ na Maazị Buhari enweghị na nchegha nwee nghọta na mm. nwoke amaghị ha ọ na-arụ mana ya bụrụ na o nwere ebumnuche ọzọ nke ọzọ anyị na-anụzi na mmadụ ole ma ole ahụ ewepụrụ n'ọchịchị na anyị e wereziri aha ha wegara ndị sineti ka ha bikwasị aka ka emee ha ha na-akpọ ambasadọs at large ya ndị na-anọchi anya Naijiria mana onwere ebe ha nọ ọ nwere ihe ndị ụfọdụ ga-apụta ị gaghị ekwu ya dịka onye nọ na sekuriti stọdis mana asị m na okwu a aga m atụnye ya ọnụ taa n'ihi na ewepụtala m ya na ọgbatọrọ anyị ịkụrọ n'izu a na mkpatụ anyị na-anụ intelijens analisis bụ na maazị Buratai achọrọ ka ọ wụrụ Ambasador at bụ izipụ ya ka ọ bụrụ onye ga na-agagharị mba ụwa niile na-ahazi okwu ihe gbasara ebumnuche ndị Fulani ya maka ụfọdụ ndị na-anọchite anya anyị na National Assembly nọ na-ajụ ajụjụ a gịnị kpatara ga-eji eme nwoke a ambasadọ at ma anyị hụrụ na ọrụ ọrụrụ edoghị anya mma mgba ọ ibe na-esi mana nke bụ eziokwu that this man is being made ambassador at large so that he can go out and become the coordinator of the Fulani jihadist effort in Nigeria and West Africa. Good. I'm going to leave it there. Aga m ahapụ ebe ahụ. Ebumnuche m ihe agwọ mụrụ aghọghị ite ogologo. Mm-hmm. Maka ndị na-aghọtaghị ghọta ya ugbu a buru na ya n'uche. Uh, uh, Lee anya, chedala m otu ihe a si aga ndị awụsa amaghị ihe ndị awụsa amaghị ihe fulani amaghị lee nnọọ ka ha ji <laughs> nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ na-ahaziri onwe ha obodo ee ehe n'izu ụka gara aga ka m meghere ọnụ na-agwa gị na mmụọ na mmadụ ike agwụla mma ka ọ dị ka ha emeriele na ihe anyị na-emezikwe n'uwu ka ga-agbazi ọsọ ndụ ma ọ bụrụ ma ha enwerela obodo ha enwerela obodo ihe ị kwuru ugbu a ilekwe ya anya ọ na-awụ apịa mmadụ aka pịta ọga ebe a ewefee ya ebe a ya aga ebe a ewefee ya ebe a ya aga oji ebe a otu ihe mgbe e na-ekwu okwu nchekwa obodo lee ka ndị eh, agbata obi anyị n'ọdịda anyanwụ si mee lee ka ha si gbuo izu ee eh, mara otu esi si n'ime ụlọ ma a akọrọ ọnụ ma bara mba agwa ha onye ọbụla kpọrọ onwe gọvanọ onye ọbụla kpọrọ onwe onye haus ụnụ ga-apụta sọpọta Agboteku ihe ọbụla na-eme taa gbasara Agboteku onye ọbụla na-eme ma na ndị Yoruba ka ị na-eme tụgharịa ya lee otu anyị machime nke anyị enweghị onye ọbụla anyị ekwuola ya mbụ enweghị onye ọbụla ọ na-anaghị agbawa obi ihe na-eme n'ụlọ enwekwenụghị onye ọbụla na-enwe obiọma na-agaghị akpa ma a sị na enwere otu ndị Igbo ga-esi chekwa obodo chekwa obodo ka ọma otu ajụjụ anyị jụrụ mgbe ihe a bidoro wu e na-eme ihe na-eme ihe anyị ejikekwere ejikere hmm. maka ọ bụghị ịbịa mmabanye n'ike ọghọm bịa enweghị ihe ị ga-eme elele m anya enwere otu onye na-ekwu okwu ebe a na-asị eh, na support sọpọt ESN sọpọt ESN enwere ihe eri ọ dị mkpa ka onye ọbụla ghọta anyị nwawu ndị Igbo ka anyị nọkwa ihe anyị na-arụ mmadụ ibuso mmadụ ibe ya agha enweghị mgbe anyị ga-akwụrụ ọ bụrụ na Igbo ga-apụta n'ihe a anyị ga-achọrịrị otu anyị ga-eji jikọta aka lụọ ọgụ a ka ebutu e, e enyi maka nnukwu enyi ka anyị na-alụ onye na-aba ee anyị ga-eme ya ndị ọchịagha abata n'ọlụ ndị e ga-egbu bụ nne na nna na ụmụazị na ụmụ nwanyị ndị ESN dịka m chịnụ otele hapụrụ mm-hmm. ndị ndị ọchịagha batara ebe ahụ amakwanụ e na otele hapụrụ ESN n'iru mmadụ. ehe e, ọya nso epụtazie chetakwa mgbe ọ na-awapụta Ọnịcha ewere Black Maria chịkọrọ ndị na-azụ ahịa ndị na-agara onwe ha ugo ọkụzụ ọ na azị agbịshigbu otele ya mụrụ amụrụ hmm? enwere ihe bụ iji akọ na uche na-eme ihe enwere ihe bụ iji akọ na uche na-eme ihe e, n'uche m n'uche m taa ebe onye ọbụla nwe onye Igbo kwesịrị iche ihu wụ na ndị na-aga anara ụgwọ ọnwa na ha na-anọchite anya ndị Igbo o kwesịrị bido n'ọnụ bido n'ọnụ onye ọbụla nọ na ọnụ ọnụ e, senatorial ọnụ senatorial unu ga-aga n'otu n'otu kpọghachite rep unu ma ndị nọ ee eh, Owerri ma ndị nọ Abuja ha bịa lọta bịa jụọ bịa gwa anyị ahọpụtara unu ka unu nọchie anya ndị Igbo elee otu unu si ka anyị were mejie ihe a ka ọ dịrị anyị mma n'ihi na achọghị ka ndị eh, ọchịagha bịa ebe a na-egbu na-atụfu ọbara ndị Igbo na-abago na-enweghị uselessly onye ihe kwesịrị ị na-akpa lee ka ndị a chi were nwaanyị dịka otu maazị eh, Austin chikwu hmm? ha agafeela naijiria ha akpakọrọla naijiria ihe a na-akpazi nkịta awụ e ga ejizi hazie ya ka a mara ndị ga-ebi na ndị na-agaghị ebi kedu ndị ga-ebi echi gaa n'ama nna gị si gị nna pụtanụ Yusuf ọ gị nwe ebe a anyị ka nọrọkwa na-abara onwe anyị mba IPOB jisi ọha na eze jisi onye a jikwesị onye a ji ote ihe a gafeele ọya ka m ji na-asị ọrụ onye ịla na ezinụlọ ebe ọbụla ị nọ gaa kpọọ ụmụnna gị ịkpọọ ụmụnna gị gị kpọọ eh, eh, ndị amụ ụlọ kpọọ ndị kpọọ lokal gọọmenti gaanụ jụọ reprezentativ n'Owere, especially ndị n'ọlụ senatorial zone ị ga-abịa ka ị gaa tọọ ọrọ pres bịa tọọ bịa ji ha ihe na-eme n'ọlụ ọrụ gị ọ ihe eji akwụ gị ụgwọ ọ bụghị ịbịa na-eke rice anyway isi ọtụtụ ịma a si na onye amara ife nna ya ife melụ nna ya eme ya hmm, okoro elughị elu wala ọgọdọ ikuku ebulie bulie na ọgọdọ ya ee maka na ọtụtụ ụmụ Igbo nọ kịta wee na-afụ ife na-emenụ achọrọ ịjụ ese na-asị ụwa oh, ahụ kedu ife melụ elejibe nwee ịnụ ana n'anya ife nwa amadi si na ọsụ Miki Bọnk bịalụ nwa marọ maọbụ afa ndị Igbo ji ife afụ maọbụ afa bekee maọbụ afa ahụ mana ike ọ ghọtara ife anyị na-ekwu ọtụtụ n'ime anyị ike ọ ghọtara bụ ọtụtụ n'ime anyị ka a akpa nkata bụ na nanarị ọgụ Biafra ọtụtụ n'ime anyị bụ ndị ị ga-akpọ n'ndụ ọsọ ndụ jenereshọn ya bụ ndị eku n'aka wee gba ọsọ wee gbasa agha ọtụtụ n'ime anyị fụrụ agụụ bụ nsogbu dị ya ghọta ife bụ na mmadụ kpọrọ mmadụ ibi ya asị wee ghọtakwa na eziokwu bụ ndụ mana ọ na-egugo na-enu kịta ka anyị si ghọta na onye gbara aka na-azụ anyị onye jiji na-egwunye ejiri egbe ọnụ emeri agha akwụọtago maka ọ bụrụ na egbe ọnụ okondo enye gị anyị Biafra mana mgbe afọ ee bụ egbe ọnụ ka anyị na-agba mana ibe chela anyị ibe ka ka nte bakwutere n'ọnụ anyị kwesịrị ịghọta ya anyị kwesịrị ịghọta ya maka na ị na-anya ma statement ndị amị wepụta ifefe na-akọwa o ji bụrụ na ọ ndị amaka ekwu nọ n'ọlụ. mba onye ọbụla nọ nnọọ na ọ nwere onye ọya emetụta nọ n'ọfịa ka fa na-eje na fa na-eje n'ụlọ gwa m ana Igbo ọbụla nwere oke ọfịa nwa anọrọ nso ụlọ Hmm? gwa m ebe ala Igbo enwere agụ mmadụ ebironye ọ bụgoro na mmadụ ebironya e na-agụ afụ ka inwe ike a na-echu mmiri a na-akọ ugbo gwa m ọ bụ mgbe a tụrụ bọmbụ n'ama nna gị ị maa na ịnọgobe nna gị na-anọpịa mkpụrụ ive dikiri ọ nkarị ka a na-egosi anyị mana nkeke nke bụ na anyị aghọtara n'ife na-eme anyị maka na ụmụaka si na ha na-eme ESN mụa soro na ike na nsogbu adịrọ n'ala Igbo mana ị ga-ajụ onwe ise nna odo onye ziri ịgwarọgwụ ka anyị na-eto ọdụbụ ife ụfọdụ ndị ike na-ajụ anyị nna onye ezili maka ọ na eziri ọgụ ijiri ọfọ o ji ọfọ na ana ijiri ọfọ a na-akwụghalị na-egbughalị osisi ti e egbe kedu obodo kpọrọ unu chi unu bịa nọ nke nchekwa afa mgbe Igbo na-eje ọgụ obodo na-agbakọ were ọfọnye ụmụ ikolobịa tibaza na ha jebe na onye nna ya ziri ori na-esi n'ụzọ abata mana unu ejiri ọfọ ọ bụrụ ọha na eze kpọrọ unu si were obodo ọha na eze ogbe unu agbọrọ ọnya ka e eji jụa chif ọsị ya ma akwụkwọ ndị ọdụ ọ bụrụ na a sị na amụrụ onye ibu ịgba maka ekwu ọ bụrụ na obodo apụtasị na amụrụkwa onye unu bụ ajụọ gọvanọ si ọya gwa ndị a asị na amakwọ mgbe ngige wetalụ ndị vigilante steeti Anambra mgbe afọ gazeti ya edepụta e, usoro ha si alụ ọrụ ije n'obodo ọbụla n'ime ala Igbo enwe vigilante ama ndị ọbụ ndị igwe na ndị PG ma maka ya n'ime Anambra gọvanọ na-ewepụta ego nye ha ka e wee mee na-echekwa obodo ee ọ bụla na ESN chi ịbụ sekuriti ọganizeshọn na-eje na mgbamazụ afịa unu ejezuba afịa sekuriti ya bụ unu pụta n'afịa maọbụ n'ogbe maọbụ na obodo unu a na-asịba na ụlọ ụdụkwa ndị sekuriti na ego ụlọ ọrụ gbagozie ụlọ ọlụ unu enwe nwee ebe unu gbadoro ụkwụ ọkwadịbe a na-agwa unu ka unu were akọ na uche Igbo n'ọrụ mmadụ pụta ọ na-eme fụga fụga dịka onwe ife dị ya n'ime ofu onye anụrụ ofu ebe na-etu ọnụ otu si ọnụ apụọ olue na omume ha walụ ndị na-ata afụ atakwa afụ atụsị afụba mbụ ọ bụrụ na ọ nwere ife anyị mee ọ nakwa na isi ọrụ anyị agakọrọ ụmụaka kpọchie ụmụaka nwụọ obodo etisa ọlụ adịkwa etu a esi megide gaa ụmụahịa edifepụta anụ maka na anyị anọkọta akwado si na Biafra sekuriti ejensi. amarọ m mgbe anyị ga-amụ akọ maka na ife bakwutela ibe ọ bụ na njọ ọ na-aka maazị kwuo ebe a ga-esi chụbi ya bụ n'isi a arapụ isi aka agbụlim o nwere ife bụ na isi aka na ara arapịa agbụlim ọkwa ifuru onye ọbụla unu kpọlụ gọvanọ onye ọbụla unu kpọlụ e, bụ senetọ onye nwe unu kpọ House of Rep unu onye a House of Assembly si na onye ahụ kanselọ si na onye a lokal gọọmenti ọ iwu obodo ha ọfọ obodo n'aka unu si igwe ka unu nyere ọfọ n'obodo na ọhịa na-achị unu unu nyere ikike ọdụ unu ga-ajụ ese unu jee na-amụ ya na si ya nwoke kọwara anyị ife na-eme mana a ajụ ụdị ese afọ oge elekshọn lue asị onye ọbụla atụ na elekshọn onye ọbụla eje na ị na-asị anyị eje na ọ bụrụ na ọ jere ife na-eme na-eme ma o ọnụ ma o tiri ọnụ onye tiri ga-eme ọ bụrụ unu ajụrụ ese na ndị na-achị achị bụkwa onye ga-eghe unu ọnụ ọ bụrụ na a mụrụ akọ na n'anya etu ndị mba Amerika ebe ahụ ọtụtụ n'ime anyị bi nkịta afụe na-agwa ụlọ okwu maka a na ọkpụ ogene ọkpụ ụzọ amara akpụ na-ene gịnị ịgba anya n'ọdụ ekpu ogene unu enene ndị nwebụ demokrasi n'isi ọfụ afọ niile bụ okwu ọnụ ka eji anụ ya hmm. o nwa amadi obodo a nọkọta bunie agha unu fụ ka ya na ibesije maka na ofu onye ara akali obodo mana ọ bụrụ na ọha gwa nkịtị agba nsị nkịtị ọ mana nkịtị agwa bụ ndị na-achị ọ bụrụ ndị amị na-atụ bọmbụ na ọrụ bụ nsogbu ọ ndị si fabia ga-akọwa ife mere o ji si ya fabia ife nyenwe chọpụta ndị ife ọnwa bụ okwu dị ebe afọ o ji bụrụ na ya bụ gọvanọ enwere ike ịhazi okwu dị n'ama nna ya ụzọ dị bụ onye ọrụ o si na ọrụ selitere distrikti bụrụkwa senetọ ọnọchi bụrụkwa senetọ ọnọchitere ndị ọrụ Okorocha nwanne nwoke ọrụ mana onweghị onye nụ onye mgbọtụ onye nke ahụ ma ihe ha tinyebụ ọnụ n'ihe a nwa bụkwa onye ọrụ said ahụ onye ọrụ ihe ndị a na-ekwu okwu ya achọghịzị m ịtụnye ọnụ n'ọnụ maazị nwa okorobịa na-akpọ Mekibọn mara ọ bụrụ na ọ bụ onye Igbo ị gaghị na azị na aha gị bụ Mekibọn ka mara m ihe na-aza mbọ anyị na-agba na ihe niile anyị na-ekwu na anaghị ahapụ isi bụ hapụ ara ụwa akpụ maka na ọ bụ dịka maazị oke ụkọchukwu kwuru ọ bụ oke nọ n'ụlọ gwara oke nọ n'ahịa ịnọ n'ọhịa na azụ dị na ngịga anyị agaghị ahapụ ọkụkọ agaghị ahapụ mma ahụ gbanye ịhụnyere ya n'olu chetugowara itoolu ọ bụrụ na anyị nwabụ ndị ụmụnne anyị ndị nọ n'ụlọ a sị na enwere ndị eze enwere ndị yut enwere ndị nke enwere ndị nke a ọ bụrụ na anyị enweghị ike tụọ anya n'ala mara ka esi eleba ihe a okwu ndị a anya ọ ga-enye anyị nsogbu ọwụ nzogbu nzogbu nzogbu nzogbu kwụ anyị siri dabanye n'oge gara aga lụọ ọgụ a na-akwado ha akwado mm-hmm. ị na-eche na ọwụ tụkadoka ka eji eme ya onye ọbụla mụọ mma chere eji alụ ọgụ ọ bụrụzie na ọgụ awụzi ọgụ mma na arụ ọ bụrụzie ọgụ atịlarị na shelin ụfọdụ ọtụtụ ndị mmadụ che na ihe niile a biri na ịkwado kwado ịkwado. tupu gị na-eje ebe ị na-eje kwado ị jụọla onwe gị ndị a na-eje kwado ha ndị ebe dịka maazị Odeluga kwuru ọ bụrụ na a na-ele anya n'ihe na-eme ugbu a gịnị kpatara onye na-ekwuchitere ndị agha Naijiria ọnụ ndị agha ndị Naijiria dị publicity officer of the Nigerian military jiri nwee ike nwee ọnụ isi na ndị ha na-alụso ọgụ na nke mbụ ha gọrọ agụgọ ha so na onwe ya ha na-eme onye mhm. ha kwuru na BBC Igbo mana ma emechaziri wepụta gosi n'eziokwu eziokwu na ndị agha na-atụ bọmbụ were akpachi helikọpta na-agba na mpaghara ebe ndị mmadụ ubi azi o oh, ah, ah, ihe na-emere na enwere ndị ndị ESN na ndị IPOB oh, criminal elements ihe mere ọ ga-eji nwee ike nwee ọnụ si na criminal elements n'ihi na dịka m si kwuo igbe ọvọlụ achọlọnụ sị na nwe ihe na-emenụ ndị ọrụ bụ na ijee n'eze ụnụ igwe jee jụọ ya si gịnị kpatara iji si na onwe ihe na-emenụ ọ ga onye isi obodo na onye ọchịchị ọdịnala gịnị mere eji jụọ gị ajụjụ gị si na onweghị ihe na-emenụ anyị ejeela jụọ onye a kedu ihe kpatara iji kwu ụjọ okwu the evidence is the contrary ya bụ na n'isiokwu anyị bụ na dịka maazị Ejike kwuru na anya maazị ndị anyị họpụtara na ndị wu ndị isi anyị ndị anyị na ha so agba ọsọ ndị ya ma ndị zaga eze ma ndị zaga igwe ma ndị nọ na House of Assembly ma onye nọ na Douglas House ndị anyị niile dịzi ka ndị anyị na ha so na-achị achụ ele na-ahụzi ndị mmadụ asị ha lekọtawa si ha nọchitewa anya ha sizie na ndị mmadụ ahụ ụkwụ ha dịzi ụgbọ ele. the complicating factor nke sizi na-emebisi ihe niile abụzie ndị nke ndị ụmụ okorobịa tugatuga bịaziri na-eme ka nwoke onye ụkwụ ọrụ gara hie ji hicha ji gị were ụkwụ ọrụ gị lee aja ji gị gbasaa ya na-ajụ ihe na-eme gị mana ihe a m rụtụrụ aka nwoke ndị a a na-asị ka a na-ebi iji ime ambasadọs at mm-hmm. ihe m jiri wepụta ihe m jiri tinye ọnụ n'okwu ihe m jiri kwuo okwu na ya wụ na ka ndị na-anọchite anya anyị buru ya n'uche ọrụkwa unu gbachie nkịtị ka eme buratai na ụmụnne ya ambasadọs at ma akwa na ọrụ ha na-eji nrụ bụ ịgagide ịga ije na mba ụwa niile gagide ndị Igbo maka iwere Naijiria ka ọ bụrụ obodo ndị Fulani unu echefukwala ya ọya uhie m bụ n'uche ọya mere m jiri kwuo ihe a n'ihi na that intelligence analysis must not be lost on us mm-hmm. no onye onye ọbụla na-esala anya mmiri na-abụrụ onye gụnyere isi na mana ọ nwere okwu faji wee bịa Naijiria kamgbe 1804 ịghọtago ee maka nnafa nnukwu nnafa bụ Usman Dan ọ kwadola akwado mgbe o ji wee bịarụzie kịta ekwuzi okwu Naijiria Panaeze ndị Igbo alụ wee mee 67 e wee dana n'ajọ ebe nwa wee werezie anyị atụ ọjọọ hmm? ndị fada wee jee ozi afọ kịta onye ọbụla na-ebe ma a mana a na efi na-enwere ọdụ achie na achụ ya ijiji hmm. ife Igbo kwesịrị ịdị na-eme bụ ịjụ onwe ha ajụjụ kedu ka anyị ga-esi rapụta onwe anyị na ajụ ebe anyị nọ wee jụba ese gbaba mbọ ọ ife ha bụrụ ife ji efe ha bụrụ okwu ọgụ nwata na-agba ọkụ nwata nwaanyị na-agba ngananya ọ bịa bụrụkwa n'ọsọ nwaanyị na-agbachila ala n'aka ọ bụ ji nwayọọ nwanyị nwanyị ka eji eli ofe dị ọkụ ọkụ ofe afọ adịghị ọkụ anyị gba aka anyị ghọta ya maka 1967 ka m na ife anyị ji anyị nwere Ojukwu ọ bụrụ onye ndu Eastern Region nke ịbụa anyị nwelụ ndị agha azụrụ azụ nwee ngwa agha ụfọdụ dị n'ala Igbo nwee aka n'ibe nwee zik nwee ndị nwere uche akọna uche ịkpa nkata igbu izu mba ụwa ụlọ anyị na-azụ ya bụ ụmụ mmadụ kama na ndị chebiri anyị eh, bụrụ ndị mba siri ike dịka mba Britain na Russia China gba nkịtị France nọlụfụ Emeka si ebe ọbụla a na-eje si na-eje United Nations si te akpa n'aka na ọvedelu ndị Naijiria fagbubefe imi ndị OAU si na fa ekwe na ndị Igbo e na-etuka ya bụ okwu ọ nwere n'ife m ga-asị gbanwee n'ụdị atitude afọ ya bụ kịta ihe apụta na-emefuga afụga ka ndị ka ndị nwụọ ọgụ abụrụ ọnụ ka ejiri e, e ọnụ eje ọgụ <laughs> o siri ike nsogbu Igbo bụ ndị ndu ka anyị ga-achọ n'izu gara aga a sị m na akọrọ m akụkọ Joshua mgbe ọ na-eje agha na mgbe ọ fụrụ onye dịka oyi oyi ngwa agha jide mma agha kwụrụ n'ụzọ ọ na-ajụ ya sị ya na edela anyị idere ndị ga-emegide anyị mhm. ma gwụ ụlọ ọzọ tata oge ahụ izu izuụka gara aga na anụcha na ya nwa ọgụ Jeriko na ndị ọzọ ebe anyị nọ kịta wụ o nwere mgbe na akwụkwọ Matiu ka ndị ndị ụmụazụ Jizọs na-asị ya nna ha kedu ka anyị ga-esi ma ọgwụgwọ oge ahụ na oge ị na-abịa osi ha ọ kọchala ha ka ọ ga-esi dị mana ụlọ fụ ka ife ndị a na-agwa ụnụ na-abịa onwe onye nọ n'elu ugwu ya gbadana na mgbada onwe onye si na akwa mgbochi ya edo na mgbada na oyi atụgbu ya gị hapụ akwa mgbochi gị ebe ịdị ebe ọ dị gbawa ka ụkwụ ha n'ọya ka ife o ji ewute n'ọya aka njọ maka ndị dị ime na ndị ya wụ n'oge oge nnukwu ọtụ oyi maka na nsogbu ahụ ka nkụ ebe ahụ ka Igbo nọ ọ ka mma ka anyị gwa nwaanyị eziokwu ebe anyị nọ onye nọ n'elu ugwu nọrụsi ike ịgbadara Naijiria ije nye aka ịnachi ịtụfu ọ bụkwanụ na-esi na onwere ife ịrapụ na Naijiria ma ọ bụ ife ịrapụ n'ala Igbo nọ chefuo maka kịta onye ọnwụ na-azọwa isi onwe ya ife nji ekwu ife ahụ na afụrụ m onye na-ama m na uche onye adịghị njọ onye na-aza afa m amahụkọ nke onye Igbo na-epromotu ESN na e Nnamdị Kano. nsogbu adịrọ follow your leader mana ife m na-agwa gị ụgwọ na ị na-asị ikere ife anyị nọ ma maọbụ Amerịka eme akwa gwana gị onye nọ n'Enugwu nọsie ike maka ịnwa anwa gbada ụzọ ebe ahụ ka efe ị na-eji ime ebe ị na-adịrọ gị mma ọ bụ na unu uche na o nwere onye ga-esi ebe ọ nọ gbadata ịbịa gwụọ Naijiria enyemaka unu ga-enwe bụ ige ntị ụmụnne unu ndị obi ha na obi unu dị na okwu n'ịkparịta ụka na okwu amamife na etu ha nwee ike isi ebe ọzọ wee na-enye ife anya fụ ya n'ụzọ dị iche gwụrụ amamife ahụ mee ife ọ bụrụkwa na unu na-eche nọ ịbịa sain ọpụ ụmụ ha ha na-azụ n'ụlọ akwụkwọ Harvard ka ha jee nụọ ọgụ ESN <laughs> ọ bụ m ọ bụkwado unu na-eche ka ha nwada onwe ha were ego ha ga-eji zụ ụmụazị n'akwụkwọ kwụọ ụgwọ ụgwọ nye ụnụ ka unu wee jee gbuo ụmụnne ụnụ ma ọ tinye ha na nsogbu a ga-eji wee bịa gbuo ha ama etinye ego m ka ọ bụrụ ego ọbara mana uche onye adịghị njọ nke ka nke ọ dị mkpa bụ okwu ebe ịba hmm? mm-hmm. maka ndị ncha bụ ọ bụrụ na agbalị izu ịghọtago ada ama ama o nwere onye ọbụla bi na mba Amerịka nwee ike ịpụta kwupụta na ya ga-asọpọtụ IPOB ife Naijiria si na IPOB bụ ndị oduchi mhm. ọba ncha bụ na-akpago na ege mana a na-agba bọọlụ asị na-akpala onye ege itinye ego gị ego ga-adị rejista dasị ndị na-asọpọtụ terọrizm mba Amerịka were ti na ugo mana ama na Fadova agbagharị na-asị ibe anyị onwe ka ọrụ unu mana na chere unu maka na edoro edo wee na-agba a sị na ma akpaghị akpa kpaa nta agbagbuo anụ a na-enweghị onye ma aha ya mm-hmm. ka anyị na ebe a na-agba mbọ niile anyị na-agba ihe anyị ji ekwukwa n'ihe ahụ anyị gbachi izu ma ndị anyị na ha na-agba iso ma ndị anyị na ha na-enwe mmekọrịta n'ihe gbasara ebumnuche anyị na otu sejere anyị banyere ala Igbo anyị apụta n'ikoro tupujere e, ndị be ahụ n'azụ n'ihi na ndị ga-asị onweghị ihe unu na-eme na-akpọ anyị intellectuals onye na-amaghị ebe a rụrọchie lọlọ ọ ya akpọ ya ya ọyọ anyị amara na nke anyị na-arụ marakwanụ ihe anyị nọ n'elu ya ya wụ na ihe anyị ji isiokwu anyị ha n'ihe mkparịta ụka ha bụ na ihe anyị na-eme n'ala Igbo the heartland of Igbo land na ọlụ na-ewute anyị n'obi na ndị ọ dị n'aka ịnọ n'isi ụgbọ na-ahazi ihe gbasara ọdịmma ndị Igbo na nchekwa ala Igbo na nchekwa obodo agbagaghị mbọ agụta azụtagaghị ihe anyị tinyere ha n'ahịa ndụmọdụ anyị nye ọha ndị Igbo bụrụ ndị na-ejere anyị ozi ndị na-ejere na ozi ụnụ ajụọla ha ajụjụ si agwanye na ụlọ gburu ọdịmkpirisi ole n'ihi na ọ bụrụ na ya anaghị akpa nkata ihe ọ pụtara bụ na ama ọ bụla ndị ndebe anyị si na ama eruru a na-enweghị onye nọ n'obi ama ha na-ara ahụ ya echi n'ihi na ọ na-abụ chi ndị ubi jewe obi ndị ahịa jewe ahịa ụmụazị anọrọ n'ụlọ mana okenye na-anọ n'obi a na-arụ obi okenye nọrọ n'obi olefu anya n'okporo ụzọ na-ahụ onye na-abata abata na onye na-apụ apụ ọ naanị mgbe a na-enweghị okenye nọ n'obi ka onye iro ga-enwe ike bata n'ime ezi n'ime ime ohe mm-hmm. baa n'azụ ụlọ gburu ji na egbe zuru ọkụkọ ma ọ bụla dị bụ ịtụrụ nwatakịrị nọ n'ime ohe laa onye ga-ama ihe mere ya pụtara n'ala Igbo taa anyị nọ na mbara ezi anyị nọ n'ogbe ụmụazị wụsara ndị ọrụ bekee ejewela ndị ubi ejewa ndị ahịa ejewa ụmụazị wụsara mana onwe ya okenye nọ n'obi mm-hmm. ọ nsogbu anyị nwere taa oge anyị akụwala kwarapụ kwarapụ aga m enyeghachi okwu a n'aka maazị oke ụkọchukwu ndị na-ege anyị ntị ọkwanụ ka ọ dị mma ka anyị na-akpa ụka anyị na-akpa abụrụ na anyị ka mmadụ niile ma ụka anyị na-akpa bụ na ọ dị anyị n'obi ka ọ dị mma anyị jikwa n'aka na ụnụ na-ege anyị ntị na ụka a kwụsịrị ebe a na ụnụ na-akpanya bụ ụka n'etiti ezinụlọ ụnụ na na-akpakwanye ya ebe ọbụla ụnụ na-alụ ọgụ ebe ọbụla onye Igbo maọbụ ndị enyi ndị Igbo nọ biko gaanụ n'iru ime ka anyị mawụ ihe ụnụ na-akpa na ihe ụnụ chere n'ihe anyị kpa ị nwere ike izinye ya ozi ma ọ bụrụ na ị na-ahụ ya na Fesbuk. dee ozi gị na Fesbuk na Igbo Heritage Institute ọ bụrụkwa na ị na anị ya na pọdkast ị nwekwara ike ịnweta ya na pọdkast ọbụla ebe ọbụla ị na-enweta pọdkast ebe ọbụla ị nwetara ya ziere anyị ozi ọ bụrụ na pọdkastị ga enweghị ebe esi ezi ozi deere anyị akwụkwọ na ikoro at igboheritage.com ikoro at igboheritage ofu okwu igboheritage.com ebe ọ bụ na ị na-enwetakwa m pọdkastị ịchọ ọnya bụ okwu aha ya bụ ikoro mkparịta ụka Asụsụ Igbo eji m aha ndị mụ na ha nọ n'ụka tata maazị Ejikeme Ọbasi maazị ka na-ayọ Kanayo Odeluga Igbo mma mmanụ unu anwụchula ụkọchukwu Austin Ọkigbo Mgbe ya dịrị onye ịhụ mma dịrị onye azụ mma anyị ga-enwe ndụ ogologo na mụ onwe bụ oke ụkọchukwu wee na-asị ụnụ ichetara ụnụ ihe ụkọchukwu okenye nọdụ n'ụlọ ọnya ka ndị Igbo ji asị na ụkwụ na-aga warawara na anya na-aga warawara n'ahụ ya maka na ihe okenye nọ n'ụlọ bụ dị ochirigogere n'ugwu ọ ga-ahịa arụ ịhụ ya ka anyị tọọ ewula okenye ka chifonu a a a a